AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nke kraịst ka m ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ama m na chineke enyewo anyị nri nke anyị ri n'ụbọchị taa ama m na onyego anyị mmiri nke anyị ṅụrụ ama m na onye go anyị ikuku nke anyị na-eku na ana akwụ ụgwọ ka anyị na-enye aha nsọ ya otuto na-ebuli aha nsọ ya elu site bụ sọsọ chineke bụ onye pụrụ imere anyị ihe niile anyị na-amụ akwụkwọ nsọ nke dị mkpa n'ime ezinụlọ anyị ụmụ anyị kwesịrị ị na-agụ akwụkwọ nke dị mkpa ha kwesịrị ị na-agụ bụ akwụkwọ nsọ nke Chineke echi gara aga anyị mere ka anyị ghọta na ma nwa nọ n'ime afọ ma nwata ma onye ntorobịa ma okenye kwesịrị ị na-agụ akwụkwọ nsọ nke Chineke ụbọchị niile otu akwụkwọ nsọ Chineke ga-esi wee nye aka n'iwuli agwa anyị ka anyị wee nwee agwa dị mma onye nọ n'ime kraịst dịka nne dịka nna kwesịrị na-agụ akwụkwọ nsọ nye ụmụ ya ụbọchị niile nke ndụ ọ ga na-enye aka ka ụmụaka wee ghọta ụbọchị ofufe ka ha wee ghọta ụbọchị mbụ nke izu ka ha wee ghọta ụbọchị niile nke anyị nwere n'ime izu ihe ndị a bụ ihe anyị ga na-amụta n'ime akwụkwọ nsọ o nweghị ihe mmadụ chọrọ ịmụta n'ime ụwa na ọ gaghị ahụ n'ime akwụkwọ nsọ ị ga-enwe ndidi ma ị na-ezi ụmụaka gị akwụkwọ nsọ Chineke ị ga-ezi ha akwụkwọ nsọ Chineke ma ịkọrọ ha akụkọ nke ha ga-eji wee ghọta na Chineke n'ezie bụ eze nke ndị eze ka anyị lee agwa nke nwanne anyị nwoke Daniel n'ime akwụkwọ nsọ nwanne anyị nwoke a bụ onye na-eri akwụkwọ nri na oroma ihe na-enyere ya aka mkpụrụ osisi nke merenụ ka arụ ya wee dị ike o nweghị ọrịa nke bịara na-arụ ya site na Chineke nọgidere ya mana asị onye ọma na-ege ntị n'ụbọchị taa ọ bụrụ siri na anyị na-eri akwụkwọ nri nke na-etighị kemikal na-enweghị fatịlaịza nke eji sie ọkụkọ ma ọ bụ sie ewu ihe dị mma wee mee ya anyị ga-aghọta na arụ anyị ga-adị ike ọrịa agaghị abụ enyi anyị ọrịa ga-agba ọsọ ebe anyị nọ site na Chineke nke kere anyị kere anyị na oyiyi ya na nke chineke onweghị ọrịa dị ya na oyiyi nke chineke onwe nje dị ya ihe niile nọ n'ime nke kraịst bụ ihe dị mma anyị ga-aghọtakwa na onye na-agụ akwụkwọ nsọ nke kraịst ọ ga-enyere ya aka n'ime agwa otu o si na-ekwu okwu otu o si enwe mmekọrịta ya na mmadụ ibe ya anyị ga-aghọtasị na akwụkwọ nsọ na-enyere ụmụaka aka ka ha wee ghọta otu ha ga-esi na-ekwusiri mmadụ okwu ma ndị na-aga mahadum ma ndị na-aga ebe ọ bụla ha na-aga ọ ga-enyere ha aka n'ezie ị ga-ahụ siri na nwatakịrị nke na-ejighị akwụkwọ nsọ zụọ ọ nwere ike ịhụ onye okenye ọ gaghị ekwe ekele okwu kwegodo ekele ọ gaghị etinye nrube isi n'ihe ọ na-eme ọ ga-eme ya otu ọ bụla ya mana nwatakịrị nke na-agụ akwụkwọ nsọ na-aghọta ngọzi nke nọ n'ime akwụkwọ nsọ mana nkwa nke Chineke nyere anyị nwatakịrị a ga-enyere onwe ya aka n'irube isi ma ọ na-ekele onye okenye ma ọ bụ ihe ọ bụla nke ọ na-eme ọ ga-eme ka anyị ghọta na nwatakịrị a onye na-agụ akwụkwọ nsọ ọ ihe ọjọọ ọ ga-akpọ ya ihe ọjọọ site na anyị na-agụrụ ha akwụkwọ nsọ ha na-aghọta na ngọzi dịrị onye mere nke a na nkọcha dịrị onye mere nke a ama m na anyị chọrọ ka ụmụ anyị na-enweta ngọzi nke chineke ama m na anyị chọrọ anyị nwa ndị okenye ka anyị na-enweta ngọzi nke chineke anyị ga-agbalị na-eme ihe chineke debere n'iwu ihe chineke chọrọ ka anyị mee ka anyị asị na n'ike agụgụ anyị ọrụ nka ọrụ nka n'ezie anyị ga-arụ ọrụ mana onye na-arụ ọrụ chetakwa na chineke nyere gị ọrụ nke kachasị ọrụ niile ilekọta ụmụaka nke o tinyere n'aka anyị ka anyị gbalịa na-enyere ha aka ego akwụkwọ nsọ site ọ ga-eme ka ha mara ihe ọma na-eme ihe dị mma na-aga ebe obi ga na-atọ ndị mmụọ ozi ụtọ ọ bụụ na ha ga na-aga ebe ndị mmụọ ozi na-asọ ya ụkwụ site na ebe ahụ bụ ebe a na-eme ihe ọjọọ Chineke na-ekwe anyị nkwa ndị nne na ndị nna ka anyị gbalịa tinye ụmụ anyị niile tinye ohere anyị tinye oge anyị niile n'ime ndụ ụmụaka anyị ka anyị wee zụlite ha n'ụzọ nke kraịst site na nne ma ọ bụ nna nke tinyere aka tinye oge ya n'ịzụpụta nwa ya chineke ga-akwụ onye ahụ ụgwọ ọlụ nke dị mma mgbe ọ ga-apụta na mbara igwe ojii ma na-arị anyị n'ụbọchị taa gị onye gere ntị ị na-ezikwa nwa gị akwụkwọ nsọ ị na-eme ka nwa gị ghọta na akwụkwọ nsọ Chineke bụ ihe ga-enye aka n'ile a ewuli mmụọ anyị n'ime Kraịst n'ile ewuli mmụọ anyị n'ihe ọbụla nke anyị na-eme n'inye anyị agwa ọma agwa gasị n'ezie nwa nwere agwa ọma zụlite nwa gị n'ime kraịst mmụọ nsọ chineke ga-ezi anyị ụzọ n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a si rute anyị nso n'ụbọchị taa anyị na-arịọ ọ bụrụ na ị nwere ihe na-agbagwoju gị anya ma ọ bụ ajụjụ nke ị chọrọ ka anyị nyere gị aka kọwara gị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ arigiria at gmail dot com at gmail dot com nwa chineke ọma na-ege ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma mara na ị nwere ike ige ozi ọma nke taa na arorg gị tinye asụsụ Igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo a ka anyị gbalịa mara kraịst n'ụzọ anyị niile bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba nyere anyị n'ụbọchị taa arịrịọ anyị ka Chineke nọnyere unu ka unu mara Jizọs n'ụzọ unu niile n'aha Jizọs amen unu emeela enyi m onye ọma na-ege ntị n'oge ndị Igbo ndewo onye nwe m were amara ya gọziere m gị n'aha Jizọs amen ọ ka bụkwa n'oge ndị Igbo na ihe omume nke ịgbanarị ndụ nke anụ ahụ ga anyị kwuru okwu ya na ikpetemazụ bụ na oge gara aga bụ anyaukwu nke anyị na-aga ikwu okwu ya ugbu a bụ nke iteghete nke itoolu sọrị na ihe ọgụgụ a nke itoolu si ọnụma ọnụma ọnụma fit of rage some ụfọdụ ndị ọzọ na-akpọ ya wrath the nkọwa ya wụ na olu Bekee na-akọwa na ọ bụ iwe na-etiwa etiwa dị ka nke na-akpali ọgba aghara dị ọkụ iwe na-etiwa etiwa nke na-akpali ọgba aghara dị ọkụ n'ihi nke a enwere ike kpọọ ya ọ dị ka ọ ya ihe ndị Igbo kpọrọ iwu ọkụ gịnị mere iwu ọkụ ji bụrụ mkpụrụ nke mmụọ nsọ mmụọ nsọ agwa ya na omume ya niile enwe ihe yiri iwu ọkụ n'ime ya a na-achọkwa n'usoro anyị ga-eji mee ihe iji hụ na omume ndị a niile bụ ndị na-adịghị enyere anyị aka ibi ndụ nke ụmụ chineke ka ọ gwụsịa iwe ọnụma na iwe na ekworo ha niile na-arụkọ ọrụ mana ọnụma na nkọwa ya bụ iwe nke a na-ere ọkụ mgbe ụfọdụ ọ na-enwe mgbochi ọtụtụ mgbe ọ na-enwe mgbochi ọtụtụ mgbe ọ na-anọ arịrịọ ọtụtụ mgbe ọ na-anaghịde obi dị umeala ọ na-agbalị ọ na-achọ ime ihe n'onwe onye ọ na-ejikwa nganga eme ihe ọ na-achọ ime ihe o kpebiri dịka ndị mmadụ na-akpọ mmadụ onye tụrụ nga ọ na-ere ọ ihe ọnụma na-akpali mgbe ọ bịara n'ozuzu oke ịrụ ọrụ ya akwụkwọ nsọ eme ka anyị mara n'akwụkwọ ndị kọlọsị isi atọ amaokwu nke asatọ ndị kọlọsị isi atọ amaokwu nke asatọ ka anyị ga-ede ntị n'ihe ọ na ọ sị ma ugbu a unu onwe unu tụpụkwanụ ihe ndị a niile bụ iwe ọnụma obi ọjọọ nkwulu ikwu okwu ihere na-esi n'ọnụ unu apụta na olu bekee ya si but now you also put off all dis anger wrath malice blasphemy filthy communication out of your mouth na e, e, e ịbịa lemacha ya anyị ga-ahụ na ọnụma na-akpali okwu ọjọọ otu onye ọkachamara a na-akpọ gold Goldwhite ọ sị na ndị nne na nna n'anya anakwala eji ụzọ iwe jiri wee anyị agwa ụmụ anyị okwu n'ihi na ọ ga-akpalirịrị ikwu okwu ọjọọ n'isi onye odibo odibo mekwara na gịnị o nwere ike ịbụ mmeghara ihe o meghara mana ị na-achọkwa ka a gbaghara gị mmehie ị na-akụkọ ekpere nna anyị nke bi n'eluigwe gbaghara anyị mmehie otu anyị si gbaghara ndị ji anyị ụgwọ ọrụ ọnụ ma na-akpali okwu ọjọọ ọ dị mgbe ụfọdụ enwe ike meta vidio ihe onyonyo mgbe ọnụma ji gị gị na-ekwusi ihe niile dị ka o siri dị gị n'obi emechaa mgbe obi gị ruru ala bịa mee ka onyonyo ga ahụzi ọtụtụ n'ime anyị ga-asị ole mgbe ya ji kwuo ihe ndị a n'ihi na o nwere ọtụtụ okwu rere ure ndị ga-esi n'ọnụ ga-apụta site ọnụma ọnụma bụ ọnọdụ anụ ahụ ị kwesịrị ịgbanarị n'ụzọ pụrụ iche nke mbụ n'ime ya bụ na ị ga-amụta ịbụ onye na-ejide onwe ya ị ga-amụta ịbụ onye na-aga na-ekwu okwu ọsịsọ ị na-ekwu okwu otu niile okwu jiri si gị kwuo ya ma ọ bụ otu niile okwu jiri na-enu gị ka ị kwuo ya ekwuzikwala a na ị ga na-ekwuta ihe na-akpata esemokwu ọnụma na-akpata obi ọjọọ ọnụma na-akpata iwe ọnụma na-emetara mmadụ ụka ndị ọ na-emefu ego n'ime ya ọtụtụ ndị ejirila ọnụma kwụọ mmadụ ihe ọtụtụ ejirila ọnụma kwubiga okwu oke gaa kọt ịzara ọnụ ha mmefu ego ha na-ebu n'obi imefu ọnụma na-emetara mmadụ okwu ị na-ebu n'obi esemokwu ị na-ebu n'obi na ọ ga-adịrịrị na ndụ gị n'ihe ọmụmatụ n'otu obodo otu nwoke na nwa ya na ezinụlọ ha iriju afọ na-ara ahụ ha kpebie sị na ha na-aga ịbụ ndị ga na-eji trọk na-akwa aja ị ma na ha agala ịkwa aja n'ụbọchị a nwa nwoke a agụrụ abịala ya ọ na-enuru e, e, e, papa ya trọk ahụ n'azụ jide ya aka trọk a na-aga nwa ahụ enurila trọk a agụrụ ji ya ya were 5 naira o nwere mgbe ahụ zuru biskit zụrụkwa biskit agbara ọsọ ka ọ bịa ịnụrụ papa trọk a mana papa ya epushiri e, enula trọk a hụ na trọk a adịziela ya ike n'aka ya ele anya ọhụ nwatakịrị a ọnụ ma ya ebulie shọvel chụrụ nwa na-ekwu okwu ọjọọ niile dị iche iche dịpọ ya agbawa ya papa nọọsụ biskit ka esi aka azụrụ ya nwee ike nweta tumo ya efe shọvel fere mkpụrụ eze abụọ feshia nwa ahụ na eze kụbie ya egbugbere ọnụ ndị mmadụ mgbe ahụ o ji hụ na nwa ya tiri mgbu n'oke ọnụ n'ihi na ọ bụ ihe mgbu na-enweghị atụ ya abịa kpọwa ndị enyemaka ndị mmadụ asị ya igbuola ihe gị buru gaa lie buru gaa gwọọ ịgwa gị eziokwu onwe ndị bịara gbatara ya ọsọ enyemaka n'ihi na ha hụrụ na amamihe adịghị n'ihe o mere ọnụma na-anapụ mmadụ uche ihe niile e mere n'ọnụma lezie ya anya ị ga-ahụ na o nwere ọrụ omume ọbụla sitere n'ọnụma nwere ọrụ dị ya n'ime n'ihi nke a gị onye ọma na-ege ntị wezụga onwe n'ọnọdụ nke na-akpata ọnụma ụfọdụ esila n'ọnụma laa na nga ụfọdụ esila n'ọnụma baa n'ụlọ mkpọrọ ụfọdụ esila n'ọnụma laa n'ala bụ aja ụfọdụ esila n'ọnụma nwee mechie ọnụ ama ọ hụkwara aka ọzọ m ga-akọ n'otu nwoke na ya dị ebe anyị bi na nwoke a si ọrụ na-alọta nwa ya nyụrụ si n'ụzọ gara mkposi n'ụzọ ebe mkposi ha ọ na-alọta na mgbata na ndata nwunye ya si ya hụ na ịhụkwara aka nwa okorobịa si kparịcha m ọjụ dị ajụjụ ọnụma kpalie ya ya gasị nwa ọ karịala gị ọ dịla gị too much mgbe niile gị na nwaanyị mgbe niile ọ dị nwaanyị m ka iji agbapụta ya palie ya ka kwụọ onye ọ kụrụ ọkpọ emesịa aka ebe ahụ bọs adịkwa abịa ezi anya hụ na ọ nwụọla ya agbawazi ọsọ n'ime ọhịa na-eti nwaanyị egbuola m nwaanyị egbuola m ndị nwoke ndị na-ege m ndị nwoke ndị na-ege m ndị bụ ihe niile nwunye gị kwuru gị chiri tinye na n'akpa ị na-ajụkwa ajụjụ ị na-emekwa ntụli okwu niile ndị bịara n'ede na na ebe oche ọchịchị gị dị dịka onye isi nke ezinụlọ ụmụ gị bịa ha butere gị arụmarụ ụka ị na-ajụkwa ajụjụ onye ajụjụ a na-eghe ụzọ onye ajụjụ adịghị eghe ụzọ ịjụ ajụjụ gị nweta azịza dị mma ị ga-eji nwee ike zaghachi ndị ọzọ ghọta ihe a na-eme ghọta ihe a na-ekwu ghọta ihe ị kwesịrị ime emelarị ihe ga-akpata ọnụma emekwalarị ihe ga-eweta esemokwu emekwalarị ihe na-aga enye aka ka ibi obi dị ka nwa chineke arịrịọ m n'ụbọchị taa bụ na okwu agbamume a ga-ewetara gị amamihe n'ihi na akwụkwọ nsọ sịrị na onye na-ewe iwe ọsịsọ na onye ahụ na gị na ya emekọla enyi gị na onye na-ewe iwe ọsịsọ unu emekọla enyi ma ịbụla enyi onye na-ewe iwu ọsịsọ onye nwere ọnụma abụkwala enyi ya n'ihi na o nwere ike imeta imeta e, e, imeta ụka nke ga-akpata aha ọjọọ nye aha gị arịrịọ m abụrụ ndị niile na-enwe ọnụma ka chineke napụta unu ọnụma n'ahịa ọnụma n'ebe a na-eje ọrụ ọnụma n'ebe a na-arụ ebe a nọ n'ezinụlọ ọnụma n'ime onwe onye ma ndị na-anọ n'ọsụkọsụ na-asụ ha na-asụ ha na-asụ ha na-asụ ha onwe dị onye gị na ya na-esu onwe onye gị na ya na-ese okwu onwe ihe mmadụ mere gị mana ọnụma ọnụma ọnụma ọnụma ọnụma inidiri ka a napụta gị inidiri nnapụta arịrịọ mbụ ka onye nwe m napụta gị onye nwe napụta gị n'elu ọnụma niile n'aha jizọs bụ onye nwe anyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 63 637224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo